mgbede ọmanụ ndị nke m ekenekwa m unu tata mgbede ọma o ndị igbo nke m ụmụ ọma a sịkwa m ebe anyị niile anọ na mma mmanụ taa ekene ọma ka m ji bịa biko na anụ m enwe obele nsogbu na netwọk ya amarọ mma ma ma onu na-apụta maka na biko unu ewe iwe na. ana m agbaghalị iwepụta ọgụ arọ nke anyị na-ekwu maka ya nọdụkwanụ n'ime <laughs> ada si elu m nne kpọọ m ka m bịa lie nọdụkwanụ n'ime ee enwerọ m na-enwe nsogbu netwọk anyị wee na-agbagharị na-achọ ka anyị esi wee dozie ebe ya aka mma ka ife anyị na-ekwu wee pụta maka tata bụ ozi dị mkpa ka anyị ji bịa ụbọchị kwa ụbọchị ka m na-abịa na-ada iwu ka ụbọchị kwa ụbọchị ka m na-abịa na-ayọ mgbaghalụ etu a ka ụwa dị biko o ee onye ọbụla nwere ife ife ji ya n'ọlụ daalụ ife ji m n'ọlụ bụ na <laughs> ọ dị ka mụ na oge nwere nsogbu gbaghalụnụ m mgbaghalụnụ mgbaghalụnụ mgbaghalụnụ m biko na walụnụ m ka unu si fụm m akara nwaanyị ka ọ na atụkwasị die onye aka mkpụmkpọ tụkwasị aka mkpụkpụ ọ bụrụ na unu adịrọ m mkpa ọ bụrụ na unu adịrọ m mkpa unu dị m nnukwu mkpa ọ bụrụ na m ji unu na m ji unu egwu egwu ọ bụrụ ya biko ka unu ghọta o na ikpele m dị naanị na ayọ ọ na-emekwu m nwa ifele o ọ dị anya m obi aṅụle mụ na mụ na anya bụ wee na-anụ ya bụ agha ka ama ma ọ ya adị mma izu ọbụla enwe m ofe ife ma ya ma asị na ọnya nwaji m mana ọ ka o si adị ebe ofu onye na-eti eti na-ayọ ayọ na-akụ akụ na-agba agba ọkwụ na ofu onye ya ka unu gbayalụ m nke ọzọ dị n'ime wee bụrụ na etu ọ bụ na ozi niile m na-ezite bụ ọnwa isii ya na anaghachi azụ ọnwa isii o sikwa wee na-aghasa m maka na ọ bụ na anyị nọ n'ọnwa anyị kwesịrị ịnọ na akịta nke ga-abụ ọnwa ile na abụọ nke ndị Igbo ife niile ndị a niile anyị kwesịrị iji wee bịa tazie ozi aka adịgo nkwadebe mana anọ m n'izi ozi ọnwa ọnwa ịlọ mmụọ maka na ozi nke megolo ochie mana eziokwu eziokwu n'oge anyị nọ na ya kịta abụrụ ọnwa ịlọ mmụọ ka anyị kwesị ịnọ na ya anyị kwesị ịnọ n'ọnwa ede aja anị ee ka ọgụ ara anyị wee pụta n'oge dị mma mana maka na m na-anaghachi azụ ụbụlụ m agbakọtarozi ana m ekenekwa ọtụtụ n'ime unu ndị kpọrọ m ndị kpọ m wee na-asị kedu onye bụ ọgụ arụ ka anyị wee nwee ike ịkwadobe ka anyị wee nwee ike ịkwadobe inwe aṅụli nke anyị ka anyị wee nwee ike ịkwadobe inwe nke anyị dịka anyị bụ ndị Igbo ya anọ ya ka m ji bịa taa si ka anyị mbịa zikọ ụnụ na ọgụ arọ nke arọ a na ọdịgo na anyị edozisi gị ya na ọpụtago ọ dị ife na-abụ mme na ara a ọgụ arọ na onwe nke nwa bekee na-akpọ kalenda na nchịkọ ọgụ arọ nke bụ ihe plana ya anyị na-aga aga m ewepụta ya gosia ụnụ mana anyị mana ọ bụrụ kịta m na-ekwu okwu ka m ga-etinye n'ikuku ka o wee lute onye ọbụla aka ọ nkwụsị okwu n'abalị a ejezia m tinye n'ikuku ikuku m na-enebe anya ebe ọ ga-aba dịka anyị si eme ga-abụ ọ ga-aba na YouTube eh, mba ọma mbụ YouTube sorry Google ọ bụ na ana m aga na-eji Google etinye na Google ka anyị nwee ike anyị Google akọ ka ọ pụta ebe a ka m na-enebe anya na ọ ga-aba mana ọ dị ka ndị Gmail ka m ga-eji wee tinye ka ọ wee pụta ya na oge ọbụla ebe ọbụla m si tinye ọ nwekwa ndị ọzọ m na-ejikwa na-akpọ skrib ebe ọbụla m eji na tinye aga m ewepụta akalịa n'iru akwụkwọ a ka onye ọbụla wee nwezie ike jee meghe ya onye meghe ya iweluzie anya tinye n'ebe ị na-edebe ife iwelie jezie n'ebe ị ga-eje ka fa ịnya. oge m ga-ezikọ nke m mere eme anyị ga-afụ ka m si wee mie tata bụ gbosi oye asị m oye ọmanụ ndị nke m ka anyị gabanụ n'iru n'agbanyeghị ozi maka ezi tata bụ ozi gbasalụ ịlọ mmụọ maka na ozi ọnwa ịlọ mmụọ ka anyị na-ezi anyị ezighị ezu na-abụ mana anyị ga-abịa wepụta ọgụ arụ kịta ya na ozi m na-ezi tata aga m akwụsịgodo ozi gbasara ịlọ mmụọ ka anyị tụpụta ọgụ arụ ka anyị wee malitekwazịa ya na izu na-abịanụ ka m ga-achịkọtazi ozi niile m ga-ezizi n'ime onwe ịlọ mmụọ chịkọta ọnụ gbayakwalụnụ m na izu gara aga na ozi m bịazibe bịazi tobo nnukwu ogologo mụnwa amarọzi oge m ji na-ekwu na-ekwu o wee tofee etu o si kwesị ekene nọ ka anyị gabakwanụ n'iru ọgụ arụ <clears throat> anyị na-ene anya anyị na-ekwu maka ya kedu ife o ji dị mkpa kedu ife o ji dị mkpa na ndụ anyị nwabụ bụ ndị Igbo anyị na-ekwu ọgụ arụ anyị ma na anyị nọ n'ụwa nwa bekee na nwa bekee wepụtago ọgụ arụ nke ụwa niile na-eso nke a bụ ife ofeke nke a bụ ife ofeke ga-eche n'ụwa niile na-eso ọgụ arụ bekee maka na ndị igbo tụrụ ilu si na ofeke amarọ mgbe eji wee kee nkụ ofeke amarọ ọ ga-eji kee nkụ ụkwa ofeke amarọ maka na ọ nọ n'iru a na-eke nkụ ụkwa mana ọmarọ dị na nkụ ka a na-eke ọgbala aka na ya na ofeke ya asị n'ụwa niile na-eso nwa bekee kedu ife ndị igbo ji ọgụ arọ nke eme mana nke a bụrụ eziokwu uwe ọbụna ndị mpaghara uwe ọbụna ndị mụọ nwefa ndị a niile nwere ọgụ arọ nke fa n'iji maa atụ anyị ma na izu gara aga na anyị bịa nwesịa aṅụle arọ ọfụụ. arụ ọfụ nwa bekee ee ọnwa bekee ji ụwa nkịta ọnwa bekee ji ụwa o wepụta atụmatụ a niile o wepụta asụsụ a niile wepụta ịgụ akwụkwọ ya niile ụwa ndị ọzọ na-eso mana ọ bụrụ na ka ụwa ndị ọzọ na-eso na fa amarọ nke fa ndị na-eme ọfụma ma nke fa ndị ọbụna na-aga n'iru ụma nke fa ndị ọbụla na-eme ọfụma ma nke fa ọnya ka anyị ji wee sị ka anyị tụwepụta atụmatụ nke ndị Igbo maka na gịnị anyị ma na kịta n'ụwa kịta na ọ na-aga nwaanyị mụọ nwa onye nwe ala efi anyị ma na ọ na-aga nwaanyị mụọ nwa nwoke na nwaanyị mụọ nwa e enye nwa ala efi ka a na-enye nwa ala efi nwa anaba efi nwa afọ abụ efi nwa abụrụ efi nwa ka bụ mmadụ ya na a ga-enye ya anya n'oge eji ụkwụ na-abụga ije n'oge eji anya fụ ụzọ n'oge eji ọnụ kwuo okwu ife m ji wee nye atụmatụ a bụ ka anyị ghọta na echiche ndị ụwa ndị ọzọ dị iche ndị ọzọ na n'ezie n'ezie na nwa bekee wepụtago atụmatụ dị iche mana fa ghọta na ọ iso nke fa maka na ọsọ nke fa ka fa ga-eji wee ghọta ụwa ghọtamie ụwa fa ghọta ụwa ghọtamie ụwa fesikwa n'etu a wee solu e, wee nwee ike inyefe ike iji wee mee ka ụwa fadị mma ife nke a na-akọwa bụ na onwero ọfiala ụwa mpaghara ụwa ọbụla arụ bụ donya bụ nwa bekee ofe fialụ ndị uwe ọbụla arụ ime ka ụwa fa mma ma ọ bụ na fa mara ụwa fa ọ fa arụ ime ka ụwa ọ bụ na fa mara ụwa fa ya na ife ọ na-akọwa bụ na ụwa mma ga ụwa ndị dị mma ga-esite na ndị afọ ịma ụwa nke fa maka na ọ bụ na m amara onwe ọ bụ na m amara onwe m kedu ka ife ị na-emelụ m kedu ka ife ị na-enye m thank you sweetie ee adagụ anyị butelu ọta bọtụl ọ bụrụ na m amara onwe m na m aghọtara onwe m kedu ka ife ị na-enye m kedu ka ife ị na-emelụ m ga-esi wee dịlụ m mma kedu ka m ga-esi maa na ọ dịlụ m mma ọfịa arụ ịma ya na ịghọta mma ịghọta ọdịmma ịghọta ife ziri ezi na ndụ onye bụ ga-esite n'onye a ịma onwe ịghọta ife dị mma ịghọta ife ziri ezi na ndụ ndị ga-esite na ndị afọ ịma onwe fa ọ narọfa ime enyi ọ narọ mmadụ ime enyi ọ narọ mba ime enyi mba na mba mee enyi ọ bụrụ alliance mba na mba mee enyi ọ bụla alliance ya ọ narọ mba na mba ime enyi ọ narọ igbo na bekee ịdị na nwa ọ narọ ibe na igbo na bekee ịtụkọta alo ịdị na nwa mana bekee ga-ama onwe igbo amala onwe enyi afọ e wee gaa ịdị na mma afọ e wee nwee ụlọ ọba ya na ife niile ga-ebido mmadụ ịghọta onwe ya obodo ịghọta onwe ya wee na-eso onye ọzọ wee na-eso ndị ọzọ ọsọ etu a ka ọ ga-esi wee mee ife a na-eme abalọ abalọ dịka ndị Igbo na-esi ekwu ọbala isi ka ọ agụba ka ọbala isi ka ọ agụba abụọ ka ọ dịlụ nwoke mma ka ọ dịlụ nwaanyị mma ka ọ dịlụ igbo mma ka ọ dịlụ bekee mma ka ọ dịlụ oji mma ka ọ dịlụ ọcha mma maka na ofu ụdị wee ghọta na ibie nọ nke na-adịrọ aghọtarọ na ibie anọrọ chelụkwanụ ya tupu m gaba n'iru iji wee banye n'ọgụ arabia taa ịtọsa bịa ka anyị nyegodo ekene ka anyị nye ekene <clears throat> onye bụ ya bụ ọgụ arụ ka anyị nye ekene na nne nne nnechukwu nne agwụ ide mmiri ka anyị nye ekene ndị bute ọgụ arụ ụgbọ ndụ bụ ọgụ arụ aga igwe Akaetu ukwu azụka ka nka ọ na osimiri nke ekene anyị bunyelu ndị ọzọ anyị na-enye ekene bụ ndị ọkala ose ọkala ose bụ uzizilu ofeke afa ya na anyị na-ekene nne igwe anyị na-ekene nna igwe anyị na-ekene uzi zilu ofekafa maka na anyị ma nọọ mmadụ na-akụzilu mmadụ o wee malụ dịka anyị si ghọta na nkọwa niile anyị na-akọwa n'ife niile gbasara igbo anyị na-atụsa ife niile gbasara igbo anyị na-atụsa anyị ghọtago ebe ndị igbo si ghọta na onwere ofu mkpụlụ ife igbo na-eme na-esiro n'okike pụta ya na mgbe igbo na-ekwu maka amamife amamife igbo na-ekwu maka ya bụ ifechukwu ifechukwu ogu ọfọ kwudo n'ogu ogu si na okike ụwa ga-adị dịka etu chi ukwu si kie ya na etu ukwu ụwa bụ mma chukwu si ụwa bụ mma n'anya ndị igbo onwero ife ọzọ onwero ife gbajọla agbajọ onwero ife fụla afọ ife niile okike kere n'ụwa zuru oke ife niile zuru oke n'uju zupụte n'uju okike wee iwu e, o ji wee menya bụ okike wee kee ife niile nye nye n'ife niile ọnọdụ n'ife niile iwu faga na-eso ya kpata na igwe nọ n'igwe na ọda ada na ana ana nọ n'ana ọda agwụ agwụ ọnya ka anyị ji malụ na agwụ bụ agwụ agwụ na-enye ekele maka na anyị ma na nkụzi mbụ dịka anyị si wee n'oge anyị kpatụsịrị aka n'ebe amamife si bịa anyị tụsasịrị ya n'ebe dị iche iche lụtụ aka lụtụ aka n'oge m kọwa gbasalụ agwụ na ụmụaka na-abụ ya e, e, e, akala mgbe ọ na akwụsị na na ime nwunye dị na ọ bụ ezigbo ife ka ọ bụ na ọmụ amụta nwa na-elie ichi ichi nwa bụ placenta na ọmụ amụta njọ lie ichi lie ozu nwa etu a ka ọ dị n'okike ya na okike nwere ife na-akụzi akụzi mgbe nwunye ya mụrụ ọmụ ụmụ abụọ ọmụa ide mmiri nwanyị mma ọmụta ide mmiri nwanyị mma nke ọzọ ọ mụtalụ bụ nke nwoke a na-akpọ afadu ojionu ojionu a ka m kọwaa na ọ bụ sọ njọ wee lue mgbe na njọ nne ya mụrụ ya wee sị na ya ga-ekeghalị ya nkeghalị ọ na-ekwu bụ na ọ chọrọ inye amamife na ọ chọrọ inye amamife o ji sị na a ga-esi ọgwụ ofu arọ na ofu mkpụrụ ụbọchị na a ga-etinye akwụkwọ akwụkwọ dị nyanwa bụ nne ga-eje kpata akwụkwọ dị iche iche ọ ga-etinye n'ime ite ọgwụ a a ga-esi ofu arọ na ofu mkpụrụ ụbọchị na nna ga-eje ga-abụnyanwa ga na-akpaghalị ite mana nwa bụ afọ dubu oji ọnụ ga-eje na-akpa nkụ ọnya ka anyị ji kpụọ ọnya ee e, agwụ ọkpa nkụ na-akpata akwụkwọ na-etinye ọkpa nkụ na-akpata nkụ maka na iwu bụ na ọkụ ga na-enwu n'ite a ọkụ ga na-enwu n'ite a a ga na-akpaghalị ya a ga na-akpanye ya akwụkwọ n'imie n'imie maka na gịnị na ife niile igbo na-eso ife niile igbo na-eso site n'okike ife ọ na-akọwala anyị ife a bụ na ọ si na a ga na-etinye na anyanwa bụ nne ga na-akpata afịfịa ọgwụ afịfịa ọgwụ ọ na-akpata na ọ ga na-akpata ya n'oge n'oge wee lue na-arọ niile aga okirikiri arọ anyị ga okirikiri ka anyị bịa ikwu maka ya tata ebe izu si malite kedu ife ọ na-ekwu maka ya ọ na-enye anyị atụmatụ ka anyị ghọta na anyị na-ekwu maka ọgụ arọ igbo na ife anyị na-ekwu maka ya bụ nchịkọ izu n'ọnwa na arọ izu n'ọnwa na arọ ya na nna agwụsị na ọ ga na-akpata akwụkwọ a ga na-etinye n'ite wee na-esi nke ga-ewepụta amamife n'oge maka na gịnị na fa kewalụ oge ụwa na arọ mpaghara ịnọ okpukpu ịnọ okpukpu ịnọ abụ nyanwa abụ izu ya na igbo na-akọwala anyị ife niile gba ịnọ maka na anyị ma na mbụ gbawa ịbụa ịbụa gbawa ọzọ nye anyị ka anyị ji nwee eke oyi afọ nkwụ ya na eke oye afọ nkwa na ịnọ ịfụ n'izu na ịnwekwala ya n'ụbọchị maka na ụbọchị ndị igbo na-amalite n'ụtụtụ ịgasịa ụtụtụ ịnweta mgbaghachi ịgafee mgbaghachi ịnweta efife isi efife gafee ịbanye abalị ya na ị ga-enwe ụtụtụ nwee mgbaghachi nwee efife nwee abalị ọnya kpatara na igbo ga-aghọta maka na anyị na-ekwu maka ọgụ arọ ka anyị ghọta na ife ọ na ife ọbịa ịkọwala anyị bụ ife ife rilu nne na ịbịa na mbụ na tupu isi na inwe dịka tata bụ oye na a na-ekewala oya ụzọ ịnọ n'ụwa ndị igbo na-ebido na gịnị na ụbọchị ndị igbo na-ebido isii na elekere akara elekere nke isii n'ụtụtụ n'ọnyanwa bụ ụtụtụ fa ụtụtụ ga-aga ndị igbo tụrụ si na efifie na abalị adị echeke iru ya na ndị igbo na-akụ oge fa ụbọchị na abalị ụbọchị na abalị ka ị ga-ekewa ịbụa ị ga-enweta isi ụtụtụ site na isii ụtụtụ ilue na oge ndị igbo na-akpọ oge ebu anyanwụ n'isi oge ebu anyanwụ n'isi bụ nyanwa bụ 12 noon 12 noon a bụ 6 to 12 6 hours then isikwa na anya bụ 6 wee kụkwa from oge ebu anyanwụ n'isi to 6 nke mgbede ị nwetakwa 6 ya 6 na 6 a ga-enye gị ile na ịbụa ọ nke a ka ndị Igbo na-akpọ ụbọchị nwa bekee n'anya nwa bekee ụbọchị a ebidoro na ụbọchị a bidoro na 12 midnight 12 midnight nye obido na 12 olue na 6 ụtụtụ obidokwa na 6 ụtụtụ olue na 12 efifie ị gafee ofe efifie ebe a ka ụbọchị ndị nwa bekee nọ from there egoba 1pm egoba pm 2pm 3pm 4pm ị ga-agụgide pm wee lue na ịbanyekwa na 6 wee lue na 6 ịgafesizia 6 maka na ịgafe 6 nwa bekee ịbanyekwazie iluzie 12 ime abalị ịbanye am ya na am nwa bekee bụ from 12 abalị ọ na-akụ nara 12 abalị ụbọchị nwa bekee ebido maka ife ị ga-enweta bụ 12 midnight 12 midnight bụ 24 hours mana that 12 midnight ka ị ga-enweta 12 am ọ bụrụ 12 pm 12 midnight bụ 12 am 1 midnight bụ 1 am 2 midnight bụ 2 am ị ga-enwegide welute 6 am nke bụ 6 ọnụ ụtụtụ ị gafee 6am ị nweta 7am ị nweta 8am ị nweta 9am ị nweta 10am ị nweta 11am ị nweta 12am ada 12 ịnweta bụ nkewafa from theze ịgụbazịa 1pm 2pm 3pm ya na nwa bekee ife ọ na-eme bụ na ọ etu o si chịkọ ụbọchị a dị iche na etu ndị igbo si chịkọ ụbọchị fa na ndị igbo chịkọ ụbọchị fa na day bụ day night bụ night ya ife ị ga-enweta bụ from am 6 ụtụtụ to 6 abalị 6 abalị to 12 bụ 6 from that 12 to 6 ụtụtụ bụkwa 12 ya bụkwa 6 ya na etu igbo na bekee dị etu a ka ife niile na-akọwa si dị ka onye igbo ghọta ụzọ nke ya nwa wee nwee ike wee nwee ike ịghọta ebe ọ nọ maka na ama na ọgụ arụ na ọ nwere ọbalụ nnukwu ụlọ na ndụ onye igbo etu a ka esi wee kewakwa arọ n'onwe ya nyekwafa oge dịkwa iche iche nye etu ndị igbo si kewaa nkefa dị iche na etu nwa bekee si kewaa nkefa ndị igbo si na mba na-asụ n'onu n'onu nke a bụ onu nke ndị igbo ya anyị na-ekwu maka ọgụ arọ ka anyị ghọta na ọ nwelụ ife ọ na-akọwala anyị ka anyị ghọta na ife ọ na-akọwala anyị bụ ife mile emi ka ghọta na ọnya kpatara n'oge gara aga na arọ gara aga ana m ewepụta ya na-ewepụta ọnwa igbo na-ewepụta ọnwa nwa bekee na-akọwa onye nwa bekee nyere ọnwa ya onye nwa bekee nyere ọnwa ya ya na anyị na nwa bekee nọ na jenụwarị anyị na ọ nwere onye o nyere ọnwa jenụwarị anyị ma na ọ onye onyere ọnwa febụwarị ya na ndị ọbụla na-asụ n'onu nke fa n'ife ga-abalụ ụlọ n'ife ga-edebe fa ndụ igbo na-asụ n'onu nke ya n'ife ga-abalị a ụlọ n'ife ga-edebe ya ndụ ya na ịma ime enyi abụrụ mmadụ ilofu onwe ya ghọlụ enyi ya mmadụ na mmadụ ime enyi abụrụ mmadụ ilofu onwe ya ghọla enyi maka na mụ na nweke dị na mma abụrụ na aga m elofuzi onye mbụ bụrụzie nweke zaba nweke kpaba agwa ka nweke aga m abụ onye mbụ wee bụrụ enyi nweke ọ bụrụ na mụ na nwaafọ bụ enyi aga m abụ onye mbụ wee bụrụ enyi nwaafọ ọ bụrụ na mụ na etu a mụ na bụ enyi nwaafọ ga-abụ onye ọ bụ wee bụrụ enyi ngozi chukwuka nwaafọ ga-aghọta onwe ya maka ọ bụrụ na ọ ghọtara onwe ya iwe iwe ga-ebido webezie ngọzi chukwuka ọ bụrụ na m aghọtara onwe m bịa ka mụ na gị mee enyi na-eme ife niile m ghọrụzie gị nwa iwe ga-ewezi maka na ịma nghọtazi ife ife mbụzi abụ ịchọ ka m bụrụ onye bụ ka iwe na-eme enyi ya ife a na-akọwa bụ ụzọ dị iche iche nke ndị igbo ndị igbo ga-esi wee ghọta ife nkefa debe ife nkefa na-emekwali enyi n'ụwa niile ndị ọzọ fana fana eme enyi maka na oge a agụla arọ etu a ka agụla arọ nwa bekee chinese arụfa iran akarogo arụfa malaysia akarogo arụfa india akarọgo arụfa mba ọbụla nwere arọ nke fa mana ọ narọfa ịmakwa nke nwa bekee ọ narọfa ịmakwa nke nwa bekee ya na anyị ga-ama nke nwa bekee malụkwa arọ nke anyị ya na dịka m si akọwa maka isi ya bụ afịfịa ọgwụ maka isi ọgwụ ga-enye amamife na afadu bụ oji ọnụ maka na etu esi kọwaa na ọ bụ sọ njọ na ọ alụ njọ kọlụ oku anwụ n'onu mana ife a na-akọwa bụ na ọ jọrọ njọ na-atụ egwu nne ya mụli ya mụ na-esenye ya si na ya chọọ ikeghalị ya e, ebe a bụ ebe izizi ee akụkọ ndị a niile bụ akụkọ nwa bekee zulu wee jee kọwalịa nke o tiri n'akwụkwọ butekwaziela anyị anyị aghọtara maka na anyị amara ụwa nke anyị maka ọ bụ na ama ụwa nke anyị anyị na-aghọta o nekwa ebe akụkọ faa si wee pụta na akụkọ fa abụrụ anyanwụ bụ mbụ na akụkọ nke anyị bụ mbụ na akụkọ nke anyị ka fa weelụ wee tụgharịa wee dịkwa ọzọ mana a gwara anyị na mgbe nna na-agagharị nya bụ afịfịa ite ọgwụ na ọ mapụ tupu olue ofu arọ na ofu ụbọchị ka oji ọnụ ji ekpata nkụpụta na-etinye n'ọkụ ka nna ya na-akpaghalị ya ọ na-asụ asụ o wee mapụta bụ ife ọgwụ a na-esi n'ite masị ya n'aka ife izizi gbasara ya n'uche bụ ịlachalị ya mana ọ kwesịrị ịlachalị ọ kwesịrị ịṅụ ya bụ ọgwụ ọ kwesịrị ka ọ gwuo ọgwụ ọnụ ka ọ dị ọnụ wee lue mgbe olu ofu aro na ofu mkpụrụ ụbọchị mana ụbọchị a ọ dịghị ya ọnụ nne ya wee chụpụ ya maka na ya na nne ya gị ife menụ ọ ebe a ka anyị si wee nweta mwali ọzọ born again ebe a bụ the first born again enwe n'ụwa niile maka na igbo bụ mbụ ebe a ka nwa bekee si wee nweta anya bụ atụmatụ mana tupu ọ na-enweta ya na nke ya ọ nụkwazigo na akwa na kemet ọ kwadi same akụkọ ka m na-akọ kịta maka na olu na kemet fakpozie nwanyị a site n'ọnụ ndị grik fakpọzie anya isis mana afịa a bụ isi afịa bụ ojukwu ide mmiri ọnyanwa bụ nna ọnyanwa bụ nne na-ebunye amamife ya na amamife ka anyị na-ekwu maka ya ọ ka anyị na-achọ ịba maka ya kịta akụkọ ụzọ igwe maka na ọnyanwa ka a na-etu afa ọnyanwa ka a na-ekene igwe aka etu okwu azụ ka nka ọ na osimiri ama atụsaba ife ndị a taa maka na nke a bụ okwu ife ndị migasịla emi okwu dibịa mana ebe a na-aga tata bụ ka anyị wee nwee ike wee ghọta na site na ịmụghalị ụdị ọkpali a ịmụghalị nwa ya bụ oji ọnụ ịmụghalị nwa ya nwa bekee kpọrọ afadu site n'ịchụ oge ọ na-achụ nwa ya nwa ya na-agbanwe na-agbanwe na na maka na ife ọlachanelie ikike ịgbọ ife dị iche iche so nwa ya agbanwegide gbanwegide mesịa bụrụ azụ mana osimiri nne ya makwasịa maka na ọ bụla azụ asa maba osimiri nne ya mabakwa n'osimiri bụla alụ nke bụ ọta emesịa anyanwa sikwa na mmiri mapụta ife ofozi na ife na o ji eghole ofu mkpụrụ ọka ife ndị a niile akụkọ igbo niile anyị na-akọ onwe gbado ife ọbụ mana anyị ama ntụsabia ofu ofu maka na anyị ma na ọka anụnwa bụ nyanwa bụ gịnị the milky way onyanwa bụ the seed seed of every creation Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na Ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ n'ụbọchị ncheta ọmụmụ. Ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Eh, Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi ife ọbụla ekele eke ọnyanwa bụ the seed of ya na ife m ji na-akọ akụkọ maka na anyị na-aga inene ụzọ igwe nke bụ ọgụ arọ maka na anyị na-ekwu maka ọgụ arọ na ọgụ arọ anyị na-akọ esiri n'okpuru anapụta ọkwa na ofu afịa na-anọ n'ụbọchị na-anọ afia na-anọ n'ụbọchị na aka aka na eji lụtụ aka ada ama ama ndị na-eche kedu ebe akịka a na-aga so n'ikpeazụ afadughọrọ mkpụrụ ọka jee daba n'ikpo ọka mana onye bụ amamife na onwe onye amamife chukwu onye ka chukwu okike mgbe o kelu eke oyi afọ nkwụ obunyefa niile nkịta ogologo ọkpọ ndị niile si kedu onye ga-anwa kedu onye ga-agwụ ya afa dị n'ime nkịta ndị a niile onwere onye nwulie onye zatalia bụ idemmili onye zatala bụ adachukwu chukwu wee nye ngozi wee bunye okpe amamife maka na o ji oke wee banye n'ebe etinyelụ ebe na nkịta ebe eke nọ lue mgbe ọka abịa taa nkịta taa nkịta eke etie e kpụọ oye oye ọgịnwa na-eme oye sia mba odetue ọmalụgo afọ ofu ọmalụgo na afa nke abụọ ya owekwala ofu owekwala ofu ọka akwa jekwa tinyekwa n'oye o etie ewo afọ ọ nwa na-eme afọ asịa mba na ọbụrụ ya o detue nke kịta ọ malụgo afọ oye nwala afọ afọ ọ bịakwa welụkwanya bụ oke tinye na nkịta afọ nkwọ ọsịa nkwọ ọ nwa na-eme nkwọsịa mba ọ bụrụ ọkwọmoo eke ọ afọ eke o welụkwa the same thing eke etu a ka o si wee mara afa afa ife ndị ife nọ ndị a ebe a ka esi nweta afa afịa na-anọ na ụbọchị na-anọ ebe a ka chukwu si wee wele akpa agwụ wee konyie akpa agwụ ya na tata tata na izipụte ọgụ arọ ndị igbo anụ m enye ekene na ndị a na-akpọ ọkala okwu afa ọkala ose kedu ndị bụ ọkala ose maka na anyị bụ ndị igbo na-asụ igbo mana anyị aghọtara ife anyị na-asụ ndị bụ ọkala ose bụ ndị nkụzi maka na mgbe nwa bekee bịalụ ọtụtụ okwu ndị igbo ọtụtụ okwu ọdịnala igbo ọtụtụ abụ ọdịnala igbo ka anyị welụ kịta tinye n'ụlọ akwụkwọ nwa bekee ka anyị welụ kịta tinye n'ụlọ ụka nwa bekee ya na anyị na-anụ ọtụtụ abụ a na-abụ anyị ama mma na abụ a na-abụ n'ọdịnala anyị ama mma na okwu malite n'ọdịnala dịka m si gwa unu na okwu igbo ọbụla ị na-aghọtarọ ịma na-enyewu nkọwa ya na mmụọ ọ bụrụ okwu igbo maka na okwu igbo ọbụla bido n'okike wee pụta ya na anyị na-anụ ndị nkụzi ka anyị ghọta na ife a na-ekwu maka ya bụ ndị ọkala ọfanwa bụ uzi uzi zilu ofeke afa ya na nkụzi na-ezo uzi dịka n'izu gara aga oge m na-akọwa maka nwa na mma na ọma na ọmaka na amaka na malụ na mara na ife ọbụla okwu ọbụla nwelu nwelu mkpọrọgwụ ebe o si na ya pụta ọ mkpọrọgwụ okwu a ka nwa bekee kpọọ etimọlọji mkpọrọgwụ okwu a ka nwa bekee kpọrọ etimọlọji ya na anyị na-anụ maka ndị nkụzi ka anyị ghọta na afa na o nwelu ndị enyere ikikere na okike melụ ka anyị na a na akụziri a na-eme ọmalụ wee malụ onye ka m ji na-asị malụ onwe na onye nwa na ọmarọ na ọma na ọ na a akpọtie kedu onye afọ nwa na ọma mana ọmarọ na ọma ọ bụrụ na nne anọrọ ọ na nna anọrọ nwata na-etinye aka n'ọkụ o nwere onye ga-asị nwata etinye n'aka n'ọkụ maka na nwata amarọ na ọkụ na-elele mana onye nwa na ọkụ na-elele na-asị nwata pụta na ọkụ na-elele mana mgbe ọ na-agwụ ya nwata nwata amarọ dị na ọkụ na-elele na ife ọ na-akọwa bụ na ọ nwere onye nwa na-akọwala onye nke ọzọ na ọnwa mana ọ marọ na ọnwa ọ na-akpọtie n'ụla ya na nkụzi bụ okwu malitelu na-agwụ na n'ije akara na nwa ya nwoke galụ etu o si wee keghalị anya maka na olu n'ikpe ọka a nyanwa bụ nne agwụ maka onye bụ nne agwụ onye amamife niile ọghọlụ ọkụkọ ọghọlụ nne ọkụkọ nwunye ọkụkọ ojii. bọsasịa ọka niile a wee fụ ofu mkpụrụ ọka a wee noo ya oge o nolo mkpụrụ ọka ọ dịkwazịa ime ọ nke a bụ immaculate conception izizi ọ nke a bụ ebe isi nweta immaculate conception ọ ofu immaculate conception aka mgbe ndị igbo nọ na kemet ebe a ka isikwa wee nwetakwa akịka na kemet fakpokwu ya ofu afọ ọzọ fakpokwu ya isi isi nke kemetic language na e, e, e, the kush kushites and nubians kpọlia gịnị fa kpọlia asaa kpọdie ọsa ọsa akpọdie ọsa kpụọ nwunye ọset ọsa and ọset ọnya kịta akpata na ọ bụ na ị na-agụ na ị ga ọ bụrụ na ịbanye kịta ịgụ ijiptọlọji na ị ga-ama na ị ga-agụlele maka ọsa and ọset na ọsa bụ nwa e, bụ nke nwoke bụ olisa nke m kwuru n'izu gara aga na oset bụ nwanyị oset abụọ nwa bụ isi isi ọ ife grik kpọlịa ma grik were afịa nke igbo kpọkwụ ya anya anụ ọnyanwa bụ nyanwa bụ ide mmiri ọnyanwa bụ ojukwu ide mmiri ọnyanwa nwee mmiri a na-akpọ atama ya bụ atama adị ya nwaanyị bụ imele nwaanyị nwa igiligi ya na igiligi anyị na-afụ bụ ebe a ka o sipụta na na ọnyanwa bụ ndị onye ndị melụ onye mụtalụ ọ agwụ bụ nyawamụtala mụtala anwụ anwụ wee mụta anyanwụ ya na anyị na-ekwu maka ose anyị na-ekwu maka ife ụzọ anyị na-ekwu maka ịma ife anyị na-ekwu maka ofu ndị a ya na tupu mmadụ a na-akụzilu mmadụ na nyanwa amalụgo mana nyanwa mmanụ nwere ike bụ na ọ nwere onye ọzọ kụzilie ya na a na-akụzilu mmadụ o wee malụ maka na mgbe ụfọdụ na mmadụ nwee ike mara ọma mma na ọma mgbe ụfọdụ mmadụ nwee ike ọma acha mana a ga-akụzilie ya na ya bụ zi zilu ofeka afa ọfanwa bụ ndị ọkala ọsị fanwa ka anyị na-enye ekene tata ndị nne niile gaa n'ala igbo ndị nna niile gaa n'ala igbo ọfa ka anyị na-enye ekene ndị na-ezipụta atụmatụ ndị dịka katrina achilọnụ oke nwanyị adị ide mmiri ọ ndị dị etu a ka anyị na-ebunye ukpe ekene ọ ndị bụ uzizili afa maka na o sewalụ anụ ndị igbo bụ katin o wee bụli ya na ndị igbo na-akọ maka ụwa fatata ya na ife ọbụla anyị na-akọ gbasalụ ndị igbo na ọnyanwa bụ onye bụ ụzọ were ụkwụ gbawa anya bụ ụzọ si na aga na-ekwu maka ya maka na nne ka ọ bụ adachukwu etu a ka anyị si bụrụ ukpe na-ebunye ndị dịka ka a na ene ume maka na ya mana ọ dego akwụkwọ dị iche iche onyego nkọwa dị iche iche ọ ụzizila ofeka afa etu a ka anyị si na-enye ekene ndị dịka osuagwụ prọfesọ chidi osuagwụ ferika erika ndị a niile bụ ụzizila ofeka afa mana nke kasị nke ana m ebunye unu nwa bụ ndị na-ege ege ukpe ekene maka na ọkwọ n'unu bụ ya bụ ozizi ọ kwụ na unu bụ ya bụ ozi, maka na ife ọbụla unu mụta ka unu na-eje akọ ọtụtụ n'ime unu mụ na unu na-akpa nkata ama m na anya unu na-emeghe ama m na unu na-amụta ama m na unu bụ amamife aga ama m na ọ kwụsịrị ebe unu nọ maka na ife a na-enye bụ ịkpọta unu n'ụla ịkpọta anyị niile n'ụla onye lue ka ọ na-akọ ka ịbịa maka na gịnị unu bụ ọbala tụlee. maka na ọsọ Balatulega ga na-ege ụdị akịka unu bụ ndị dibia na ndị eze nwanyị ya anọ ya ka m ji abịa ka m na-enye unu nke nwa ka unu wee bulukwa na-aga wee na-enye ndị ọzọ maka na onye ọbụla na-ege akịka na-ege okwu anyị onye a nnukwu dibịa ike ọtụtụ n'ime ụlọ amalugo ọtụtụ n'ime ụnụ aghọtago ndị unu bụ ọtụtụ n'ime ụnụ akara ghọtasị mana ọ bụrụ na ị nwee ike ịdị na-ege ife a na-akọ ọ na-abaghị na mmụọ ị na-aghọta ya ị gbapụrụ dibịa o nwee ife nọị n'ime o nwere amamife nọị n'ime iji na-aghọta ife a na-ekwu maka ya maka na o nwere oge m na-agwa mmadụ si ya ehe na ndị be anyị na-akpọ m ọbara tule ee ọsị mba ọ nwanne m nwaanyị ka mụ na ya na-akpa nkata ọsị mba ee anyị na-ekwu maka eze nwaanyị na nka nka wee sị ya na na-aza eze nwaanyị si anya zabakwa eze nwaanyị mana mgbe ndị mụ na ụfọdụ ndị dibịa nọ na fa na-akpọ m ọbala tule ọ sị he nwanne na ịbụkwa na ọbala tule o ife nyanwa bụ ofeke ọbala tule onye na-atụle ọbala <laughs> onye na-atụle ọbala na-aga mana ọ ghọtara na ọbala tule bụ okwu afa na ọbala tule bụ ọbala bụ ọbalaba anwụ na ọbala tụlee bụ ndị a bụ amamife anwụ na ọfanwa bụ ọbala akwụ ya na ofeke amarụ ebe a nọ wee nke ụkwa ka anyị na-agakwa ya na tata ka m na-ewepụta n'ụnụ ụzọ igwe nke ndị Igbo chelụkwa ka anyị debe ya ọfụma ka anyị wee neleta ya chelụkwanụ nke a bụ ụzọ igwe nke ndị igbo nke ara ebe m ga-edebie ka o wepụta ọfụma ah, chelụkwanụ chelụkwanụ chelụkwanụ ya nke a bụ ụzọ igwe nke ndị Igbo nke ara anyị nene anyị ga-afụ na akpọ ọmịa ya ọgụ arọ olu na Igbo original kalenda 2020-2021 ya biko m na ayọ bụ ọ bụrụ na ị nweta ya google anya nweta imee ife mme ọfa nchakpata m ji bịa n'ọla etitata iwelie jee na print iwe anya na flash drive iwelie jee na printers ebe mme nke bụ na riman amarọ m obodo ịnọ amarọ m mba ịnọ na ya mana eprint gomi ife a eprint na be na Abuja kama na nwere ọzọ m ga-ewepụtakwa maka na ama m na be kọlọ ndị biafra na-enye nsogbu ka o wee dịla onye ọbụla mfe ya iji prịntị ịgwafa na ịchọ print a e, e, e, front and back of each page so nke a anyị na-afụ bụ the cover page imeghe efu ọnwa mbụ then ịfụkwa ọnwa abụọ iprint anya eh, eh, front and back ka ọ wee dịli mfe ịfụ ọnwa ifeke nke bụ ọnwa atọ ịfụkwa ọnwa anọ si etu a ka ị ga-esi wee print si a <clears throat> ọnwa agwụ nke ọnwa ise na ọnwa isii iprint si anya etu a Den ife ọzọ m na-eme bụ mkpopu onye oghele na anị kedu ife m ji akpọpu oghele na anị anụnwa ọ na-enyelụ m aka iji wee nwee ike ikobie n'aja ụdị etu a so ikpopu oghele na anị a ịchịkọta ya ọnụ ikpopu enye oghele etu a maka na ọgị nwa ji aka ya eme ya ikpopu enye oghele etu a iwe nwee ike wee na-ekobie n'aja maka ebe anyị kpopụla oghele itinyezie elili inwe ike na-ekobie ọnwa gbanwee ịtụgharị anya ịsaghe anya itinyekwu ya n'oghele ikobekwa ka m si eme nke m ka m wee nwee ike ịdị na-agụ a o nwere ụlọ ọba inweta ọgụ arụ a debie na fon gị idebia na fon ya ya barọla ulu ife ịchọ bụ ka idebia etu ị ga-esi nwee ike ịdị ọ na-abalị ulu kwa ụbọchị kwa ụbọchị ya na ịkpọpụ anya oghela na anị etu a itinye ife ọnwa ọnwa mbụlue iwenye anya itinye ife etu a ịha ngị anya ọnwa gbanwee iwelikwu ya itinyekwa ihe nga ọ ife ịchọ ịdị na-eme ka ọ ga-abụ ụbọchị ọbụla ịchọrọ ịgba ife na-emenụ ije nene kedu ife ọzọ m chọọ ka ịghọta na ọgụ arụ a chọkwalụnụ ka abịakwa ife ọzọ m chọọ ka anyị ghọta na ọgụ ara bụ na oge anyị malitere idie anyị delia ọgụ arọ igbo original igbo kalenda mana ife a abụrụ sọ ndị igbo nwee ọgụ ara anyị a abụrụ sọ ndị igbo nwee ndị nwe ọgụ ara bụ ụmụ ọkala obi kedu ndị bụ ụmụ ọkala obi anyị akọsigo maka ndị a anyị ekwugo maka foredi ndị bụ ụmụ ọkala obi bụ dị ịbụa olu na mmili igbo na ana olu na mmili igbo na anyị malite ịkọwa site n'inye ekene na nne okenne site n'inye okene anyị buru ụzọ kpọọ ọnya igwe aka aketu ukwu azụka nka ọmana na osimiri kedu ife anyị ji na-eme maka gịnị na igbo dị ebe na abụ igbo nọ na mmiri olu nọ na mmiri igbo nọ na ana igbo nọ onye isi ndị na-achịfe bụ iduu. nke nọ na mmiri bụ ọba ụmụ nkwụ na ụmụ ngwọ ya nọ ife m chọọ ka anyị ghọta kedu ka anyị si malụ onwe anyị anyị nwaanyị onwe na anyị ncha na-azụ afịa na-anọ na ụbọchị na-anọ ya na ọ bụ na ijee kịta na urobo urobo na-azụ afịa na-anọ na ụbọchị na-anọ urobo si na ya abụrụ na ya na igbo enwero mmekesi anọ mara onye ọ bụ ijee na benue steeti na igala maka na anyị na-ekwu olu kedu ndị bụ olu anyị ma na na igala anyị ma na na rivers anyị mana na na cross rivers anyị ma na fanọ n'ebe a na-akpọ delta anyị ma na fanọ n'ebe dị iche iche ya na ọgụ arụ a ga-achịkọta anyị dịka anyị si dị ọgụ arụ a ga-achịkọta anyị ọnya ka igbo na-eji na-ekwu maka olu na igbo onwero ka ị ga-eji wee na-eme ife bụrụ onye ọdịnala ilofue ịma na igbo bụ olu na igbo olu bilu ka igbo bilu ọ dịla olu mma ka igbo dị ka ọ dịla igbo mma ya anọ olu na igbo ka anyị na-ekwu maka ya ọnya ka anyị ncha ji nwee ofu asụsụ igbo bụ asụsụ na ọnwa ife jikọ anyị na ife afụ bụ ife jikọla anyị bụ nyanwa bụ ife mela anyị bụrụ ndị anyị bụ na ka anyị si afụ onwe anyị na onwe ka anyị si mmanụ onwe anyị maka na ọtụtụ atụmatụ okike niile m na-akọle maka ya na atụmatụ a ka enwe ike fa nọrọ na benue mana anyị ma na ndị igbo na ndị nke anyị nọ na benue anyị ma na nọ na benue dịka m si kwu rapụba ife ede na moto wela akparamagwa fa wela akụkọ fa akụkọ ụwa fa malụ ndị fa bụgasị maka na ọnwa bekee kewasịrị ya maka na wepụgodu ọbụ na na amụgo gị ọbụ na ọ ọbụ na amụgo gị tupu elue 1975 mgbe mụtara mohamed kelụ imo steeti ka anambra ịma na imo na anambra ịma na ofu ndị kafabụ ịma na mgbe ị ga-eji wee bulu ụkpai wee gafee imo site na ala ịma na ịmarọ ịma na mgbe ị ga-eji bulu ụkpa gị gafee ihe ala banye imo ịma na ịmarọ maka na ndị igbo si na amawa obi amawa ana amawa obi ọ bekee ji wee kpụ igbo ọkani anyị ga ana wee mawa obi anyị lofuzie na ndị a niile bụ ofu ndị n'anya nke nkwazi ka ekewakwazi nya bụ anambra wepụtakwazie anyị nwa bụ na-ejebu enugu anyị bụrụkwazịa ndị anambra anyị bụrụkwazịa ndị oyi ndị ọzọ bụrụzịa ndị enugu ndị ọzọ bụrụzịa ndị ndị ndị ndị ndị ebonyi okwo na ofu ndị ụmụnne m mgbe nwa bekee bụ ụzọ zọbata ụkwụ n'ala igbo igbo na-abụọ ka ọfụlụ igbo na-abụọ ọfụlụ bụ olu na igbo ife ọkpọ ọfa bụ ndị enu ala na ndị enu mmiri na n'ara river niger ịkros n'ara niger kafara kaira wee gbagobe anyị ncha niile ebe enugu mana tata a na-ekwu maka enugu ụfọdụ echee nọ ebe a akpọla enugu steeti ịbata n'ara ma ogidi ma mkpọ ma ụmụ ojii ma ọkija ma ugbunike ma ọsịa ma ọsịrịa ndị a niile anyị ncha niile bụ enugu wee banye ma ma ọkaigwe ma ma mbaise ma ọsịa ma ọsịrịa ya ka anyị dee tinyebe n'anya iji steeti ma akpọlia benue ka akpọlia kogi na ife ndị a bụ ife a na-ekewasị nke nnyaa maka na ndị a ewelugo amawa obi amawa na amawa obi wee jide anyị nya na ọnya ka anyị ji wepụta ọgụ arụ dee nya ife ọ ga-abụ olu na igbo anyị nwa ndị anyị bụ anyị ma onwe anyị ife ọzọ nche ịkọwa bụ etu esi agụ kalenda biko ka anyị na-anya anyị afụgo kịta na na arọ ọfụ anyị ga-ebido na februarị 4 mana ebe ọ bụla anyị fụrụ etu esi desi 1 2 ife ndị a niile a kapitalize si ife ndị a niile bụ ụbọchị nke ndị Igbo ụbọchị nke ndị Igbo mana ife m dezi n'okpulu e bụ corresponding ụbọchị nke nwa bekee ya na ụbọchị anyị na-arụ ọfụ anyị correspond to February 4 ka anyị na-agakwa ọ bụrụ na ụnụ ka na-anụ ife m na-ekwu <laughs> netwọk abịakwa ya ka anyị na-aghọtakwa na dịka m si kọwa ife m ji tụgharị anya bụ na netwọk bịa pụa so ka m tụgharịkwa ya ka ọ wee ka o wee kwa anyị na-aghọta m na-ewekwa n'iwe ya dịka m si akọwa all these big bold blacks bụ ụbọchị nke ndị Igbo maka na ama na enwe ụbọchị oru na asatọ ma ọgụ na asatọ ya nke a bụ ụbọchị nke mbụ ụbọchị nke abụọ ụbọchị nke oru ụbọchị nke oru aya correspond to February 23 ya na-etu a ka anyị si agụ ọgụ ara na ndị a niile dị si boodu busili ibu etu a na faa bụ ụbọchị nke ndị Igbo na ndị a dị si n'okpuru bụ corresponding dates ya mgbọsị ndị Igbo dabalụ na nke nwa bekee nekwe ya ịgakwa n'ọnwa abụọ ịfụkwa ifu ife a ọnwa ọbụla ị ga. ya ka ọ dịla anyị mfe maka na ama m na ụfọdụ na ọ na-agbagwojufe anya na fe akara ghọta ya na abịa n'ọnwa ifeke ifugo n'ọnwa ifeke nọmba 1 bụ awa first dee ụbọchị izizi nke anyị n'ọnwa ifeke ụbọchị izizi nke anyị n'ọnwa ifeke correspond to april 2 bụkwa tuzdee nke nwa bekee mana anyị ma na ụbọchị nke mbụ anyị a bụ nkwọ ka ọ bụ anyị ma na ụbọchị nke mbụ anyị n'ime na anyị abanye ọnwa ifeke tata ọ bụlụ ụbọchị nke mbụ bụlụ nkwọ correspond to april 2nd which is tuesday anyị sị kịta anyị ịfụ ụbọchị nke oru na ise maọbụ ọgụ na ise n'okwu nke ndị igbo mbosi nke ọgụ na ise correspond to april 26 which is friday nke nwa bekee ife dịka n'ọnwa nke ịnọ abata n'ọnwa nke ịnọ anyị afụkwa ofu ife a n'ụbọchị nke mbụ anyị correspond to 30th Tuesday 30 nke nwa bekee n'ụbọchị nke ile na ịnọ bụ atụka m na-ama ụbọchị nke ile na ịnọ bụ na-akọwa na ya abanyego ụbọchị nke ile na ịnọ n'ime ọnwa ife eke na ụbọchị nke ile na aya na ọ correspond to May 13th which is Monday ya ife m ka anyị ghọta na anyị na-akọwa na ọgụ arọ nke anyị ife ọzọ dị ama na o fichapụla efichapụ amarọ m ebe ifebata o ji fichapụ bụ ife ndị a niile esegasịla ebe a ife ndị a esegasịla ebe a bụ iji nyekwanya bụ nkọwa ọgụ arọ maka na anyị ma na ife esele ese na mmụọ na-aghọta ya karịa ife agụrụ agụ ma ife edere ife nke a esele ebe a bụ ikenga ife a ikenga obodo maka na anyị ma na aga m abịa kịta ịtụsa ọgụarụ arụ gbasalụ ebidogo m ịkọwa etu nna agwụ si wee bunye ya bụ amamife anyị ebidogo kpọọ onye ụzọ igwe na anyị ma na nna nke ndị igbo nke si n'igwe na onye nwa bụ amadioha ya na nke a bụ iji wee mee ka anyị ghọta ọnọdụ na ebe ife ndị a si abịa na nke anụnwa bụ ọha maka na igbo gwala na na ee enugbaana famụta gbara ya na anyị bụ ụmụ enu bụlụ ụmụ anị bụlụ ụmụ okike ya na nke a bụ ikenga isi ikenga ikenga obodo kpọzie anyị ikenga ozuzu ikenga ndị igbo ọ ife nwee ike inwetanụ ka ntinye nke anụnwa bụ nne kabana ya na ana ka anyị ma na ọnyanwa ji ọnyanwa na-atụ nyanwa na amụ nyanwa na akpụ nyanwa na azụ ọsọ ọsọ anyị bụ onye nwere ike ịmụ amụ gbuo egbue ya na nke a bụ nke anyị ji debe aja ana maka aja ana igbo maka ana igbo nke a na-ese ebe a bụ maka ndị kaira ka nwa bekee gwara anyị na anyị adịghị ede edemede tupu fa abịa mana anyị mana anyị nwere edemede tupu fa abịa nke a bụ edemede nsibidi maọbụ isi mbido ife nke a na-ekwu bụ kwụsị kwụsị stop etu a ka ndị igbo ga-esi wee dee kwụsị ọnyanwa akala a ịfụla ebe a akala mgbe nwa bekee bịa na be anyị o weelia wee welụzie nkịta wee mee stop sign na trafik light ebe ọbụla ọ chọ ka akwụsị ọ na ka ị ga-afụ n'ụwa niile dịka anyị si wee na-ekwukịta ekwu maka first conception immaculate conception anyị na-amarọ na atụmatụ anyị etu a ka esi kwa ya bụ atụmatụ wee mee stop sign so nọọ ife a bụ nsibide stop sign fọkwụsị nke ikpeazụ a bụ iji kọwaa ife anyị ji maka ya aga agabi ame ife anyị na-eme kịta ọ na-ekwu maka nke a bụkwa aka nsibidi na aka agụ ya na ife ndị a na agbọba etu ndị Igbo si ede edemede tupu nwa bekee abịa a na-achịkọta ya ọnụ ọ na-asị nnọọ ndị na-abịa abịa kedu ife ọ na-akọwa na ife niile anyị na-ekwu maka ya tata na anyị na-edebe anyị na-achịkwata ife ndị a niile na-achọ ibonitefa na-achọ idebefa maka ndị igbo ụmụaka anyị mụta ndị ka na-abịa abịa maka ndị ka na-abịa abịa maka na ọ nwere ife ndị mụtala ịrapụla anyị farapụla anyị okwu igbo farapụla anyị ofe egusi na ofe onugbo na ofe ọra onwero nke anyị nwa mepụtalụ onwero nke anyị nwa debelụ mana anyị nọ n'ime nkefa ka debe ma na-ekwu na femerọ ya na nke a bụ nke anyị ji ekene ndị na-abịa abịa kafade elofuna kafade adafuna kafade kafade afụ na afụfụ anyị nwafụ kafawode afụ na ka ụzọ faghela oghe kafamalụ ndị fabụ kafade abụ na ndị na-efu efu De nke na-ekwu maka ọha na ọha bụ chi ukwu maka ebe a ka anyị si wee nweta anya bụ ofu n'ọchukwu bụ mbụ ọ ebe a ka esi ọ mbụ a ka a na-ekwu maka ya ya na ife ndị a niile bụ iji nye ekene iji mee iji gbadosie ụkwụ ike naanị maka na onye igbo ọbụla ga-agba ike naanị ya na ọ bụ ife anyị tinyesila ebe a dịka anyị e si ghọta ife ọzọ mwepụtakwalụ bụ nke a mana unu ama nka nweta ya unu ga-enweta nke a n'izu nke na-izu na-abịa abịa nke nụwa bụ ihe plana nke a bụ plana ife niile ịfụ dị na 13 pages ọgụ arụ bụ nyanwa dị ebe a kedu ife ọ na-agwa anyị bụ nke (2020-2021) olu na igbo yie plana kedu ka anyị si agụ nke ọ kwụ ofu ife a anyị afụghị izu chelụkwanụ anyị afụghị izu ebe a eke oye afọ nkwọ ebe niile anụnwa efula ebe a maka na anyị ma na ife ndị igbo nwere bụ 91 izu nke bụ ọgụ na abụ ee sorry unu ewe n'iwe nke bụ ọgụ ịnọ n'ofu maka ọgụ bụ 20 ọgụ ịnọ bụ 80 ọgụ ọgụ ịnọ na ili na ofu which is 91 nya na ndị igbo nwere ọgụ ịnọ na ili na ofu izu nke bụ nyanwanyelu faro na arọ ndị igbo bụ ọgụ ịnọ na ili na ofu ya na ọgụ ịnọ a ife niile anyị fụrụ ebe a bụ izu nke mbụ n'ime izu nke mbụ a ị ga-enweta eke nweta oye nweta afọ nweta nkwọ ndị a niile ntizili in between bụ nke nwa bekee corresponding nwa bekee date ya na ile nke a anya from izu a ifugo nọ izu isaa ofu ịbụa ịtọ ịnọ ise isii isaa ifugo kịta na ife ofu a wee lụọ ise anya gị kịta bụ gịnị ofu ọnwa ọnwa mbụ ndị igbo maka nọ izu isaa ga-enye gị 28 days. izu ise anya gị 28 days ya na izu nke mbụ nye gị eke na oya na afọ na nkwụ izu nke abụọ izu nke atọ izu nke anọ izu nke ise izu nke isii izu nke ịsaa ikwesị ịma kịta ifugo na ifugo 28 na ọnwa mbụ nke ndị Igbo abịago n'isi njedebe from izu nke ịsaa anụnwata izu nke ile na anọ nyekwalụ gị gịnị another ọnwa ọzọ which ọnwa ịbụa which is actually onyego ya izu nke mbụ lue n'izu nke isaa kịta onyego ya izu nke ịsatọ izu nke ite naanị izu nke ili izu nke ili na ofu izu nke ili na ịbụa izu nke ili na atọ izu nke ili na anọ mistake izu nke ile na anọ ọnya ka m ji na-akọwacha ife ndị a maka na mmesịa m correct ya kpatara na m ama nse ndili unu nke a kịta so izu nke ile na anọ ya na ifugo kịta na izu nke ile na anọ nke ndị igbo bụ ga-aba n'ọnwa nke ịbụa nke ndị igbo etu a ka isikwa wee nwetakwa site n'izu nke ile na anọ a banyekwa izu nke ile na ise izu nke ile na isii izu nke ile na asaa izu nke ile na asatọ izu nke ile na ite naanị izu oru ma ọgụ izu ọgụ na ofu izu ọgụ na ofu a kịta onye goyi anoda mont maka nke a na-agwa akịta na ịnọ n'ọnwa ifeke nke a ga-agwa akịta na ịnọ n'ọnwa mbụ nke a ga-agwa na ịnọ n'ọnwa ịbụa nke a ga-agwa na ịnọ n'ọnwa ifeke ọnwa ifeke abịa na ngwụsị 28 ịbanye site na nke a ịbanyekwa n'izu nke ọgụ na ịbụa ọgụ na ịtọ ọgụ na ịnọ ọgụ na ise ọgụ na isii ọgụ na ịsaa ọgụ na ịsatọ ifugi akịta ịbago n'ọnwa nke ịnọ ya na ọnwa nke ịnọ ndị Igbo ga-abụ izu ọgụ na ịsatọ n'ime arọ etu a ka ị ga-esi wee fugide efugide efugide ya wee bata wee bata na izu nke 91 nke bụ ọgụ ịnọ na na ofu ma ọ bụ oru ịnọ na na ofu 91 kedu ife ụlọ ife nke aba ọnya kpata o ji bụrụ ihe plana ya na ife niile anyị fụ kịta na kalenda from first month to last month of ọnwa alụpụsị ọnyanwa bụ ife dị na this year planner year planner anụnwa bụ 91 weeks so na ya amago na this last month bụ nyanwa bụ ọnwa alụpụsị nye ọbụ kịta na mụ na ya na-aka agba na ịchọ ka achọ m ka ịbịa afụ m maọbụ ka m bịa afụ gị i wes na ịchọ ka ọ bụrụ ụbọchị eke anyị wee sị na ọchọ ka ọ daba na mgbọsi eke n'ime izu n'ime izu ọgụ na na atọ which is gịnị 30 eh, on the 33rd week izu week na ndụ ndị Igbo anyị ama na ife anyị ga-achọba abụ 30th week 33rd mana nsị na nchọ ka anyị fụ nzukọ anyị a ka ọ bụrụ mgbọsị eke anyị afụgo na eke ga-abụ the first eke ga-abụ 12 nya ka abanye n'ọnwa n'ọnwa a ya na ife m ji mee ya bụ ka anyị fụ na enwere ike ife niile anyị na-afụ na bekee nke a bụ ife ndị mmadụ nwee ike itinye n'ọfịs nke a bụ ife ndị mmadụ nwee ike itinye n'ụlọ mana ọ bụrụ na ị chọọ print anyị mee ya ka ọ buo ibu ka ọ bụrụ bana ị ga-eme ọ dịka bana saiz maọbụ ọ ga-akali maọbụ inwe ike mee anya ọ bụrụ etri ma ya bụ dobu etri ka ị wee nwee ike ịfụ ọfụma ya na oyie plana iji wee mee ọgụ arọ ndị Igbo ka ọ wee dị nkenke so nke a bụ nkọwa nchọ inye gbasalụ ọlụ na ọlụ nke m lụ na-arọ nke a ka anyị wee fụ na arọ na-aga anyị a na-ewepụta ife dị iche iche anyị ji chọọ iji wee kọwa igbo na etu a ka anyị ga-esi na-ewepụta ya ka o wee daa anyị anya ya na ndị ife niile a na-akọwa gbasara ọgụ arụ igbo anyị ada akọwa ya maka ife na ọ bụrụ ife anyị site n'imi na ife abụọ dị n'ana ife a na ana sobia ọ bụrụ ife ọfụ nọ na-ewepụtabenya mbụ ewepụtabenya mbụ ya na-etu a ka anyị si wee ghọta ọgụ arụ nke anyị mana ndị igbo na-agwa anyị igbo melụ uzi ziri ofe ka afa ndị nkụzi na-eme ka anyị mmanụ na ife na-enebe anya ife abụ nkọwa izu ọnwa na arọ ndị igbo ya nọọ izu na-eme ọnwa ọnwa na-eme arọ izu ịnọ mkpụrụ ụbọchị ịnọ na-eme ofu izu ka enye ya ofe izu nke ndị igbo eke oye afọ nkwọ mkpụrụ ụbọchị na ga-enye ya ofu ọnwa kedu ọnwa igbo na-ekwu maka ya ife igbo ji kpọọ onye ọnwa bụ na ọ na-eso ụzọ igwe ebe a bụ ife ndị ọzọ anyị na-eje ịkụ maka ya ọdịaka ọdịaka bụ ụzọ igwe ọ ebe a ka nwa bekee si zute asụsụ ọkpọ zodiac zodiac zodiac abụrụ bekee zodiac bụ bekee asụtanwuru igbo o wee kpọọ ọnya ọsụtanwuro odiaka dịka m si kọwa na okwutenwuro maka ọka ọkpọ ọnya auka okwutenwuro ọnịcha ọkpọ ọnya ọnịcha okwutenwuro ngozi ka okwutenwuro ngozi ọkpọ ngozi ọkpọtanwụrụ atama isi isi ọkpọ ọnya tems ya na ọkpọtanwụrụ ọkala odi ọkpọ ọnya kelt ya na aka odi ọdịaka bụ ụzọ igwe ya na ọ site n'ụzọ igwe ka anyị si wee wepụta ọgụ arụ kedu ife ọ na-akọwa ọgụ arụ a site n'ịgụ ụbọchị anọ ụbọchị anọ nke bụ eke oye afọ nkwọ ụbọchị anọ a wee tụgharịa okpukpu isaa okpukpu isaa ọ tụgharị wee nye gị ụbọchị oru maọbụ ọgụ na asatọ ọgụ na asatọ a bụ ije ndị nọ n'ọnwa na-aga ọ ije a onye ka o ji bụrụ ụzọ igwe ọnyanwa ka o ji bụrụ ụzọ igwe ọnya ka o ji bụrụ abalị ma ụbọchị oru na asatọ ọkalịrị oru na asatọ maka na ọ na-eso njem ọnwa na-aga n'elu ọkalịrị ọrụ na asatọ nke bụ 28 days ya 28 days anyị na-eneba anya ọnya ka ndị Igbo na-akpọ ụzọ igwe ọnya ka nwa bekee luna os luna bụ ebe isi wee nweta nwa bekee na-enyezi ọnwụ ya ya na ife anyị nwa na-eso bụ luna mont o luna moon 28 day nke izu na-ebugharị 28 days nke ga-enye anyị izu ịsaa eke ekele ụbọchị ịsaa oye ekele ụbọchị saa afọ ekele ụbọchị saa nkwọ ekele ụbọchị saa nwa mmụọ emegbu na nwa mmadụ ma nwa mmadụ emegbu na nwa mmụọ egbebelu ka ugobelu ya na onye ọbụla ratala okie onwere onye okie ka o izu isaa anụnwa alịlọ oru na asatọ mana izu a ịgụ anya si izu izu izu izu izu ọnya bụ ebe ebe nsi wee nye 91 ya na oge m na-ezikọ nke a na-akọwa na o nyere anyị na anyị nwetalụ 91 mụrụkwa mụ na na a 91 weeks ọ izu a tụgharị 91 wee mee ofu arọ izu atụghalị 91 ịgụ anya ofu ofu ofu ofu onye gị 364 days onye gị 364 days 364 days nke ndị Igbo ya okpukpu ịtọ okpukpu ịtọ na 64 kedu ife bụ 64 okpukpu ịtọ ọgụ ịtọ na abalị ịnọ okpukpu ịtọ ọgụ ịtọ na ịnọ okpukpu ịtọ ọgụ ịtọ na ịnọ ọgụ bụ 20 ndị igbo na-eme fa na-agbakọ fa na-amọtiplai ife niile dịkọta ọnụ onye kpata na ọ dị mkpa onye igbo ịmata ọgụ ọnụ igbo ya na okpukpu bụ ọgụ ise ọgụ ise bụ 100 olu ọgụ ise ọ bụrụ 100 100 bụ ọgụ ise ndị Igbo na-akpọkwa ya okpukpu okpukpu na-abụ bụ ọgụ ili ọgụ ili bụ 200 ị bịa nwekwa gịnị ị nwekwa ọgụ ise ọzọ ị nwekwa ọgụ ise ị nwekwa ọgụ ili wee nweta 300 300 bụ okpukpo ịtọ okpukpo ịtọ na ọgụ ịtọ na ịnọ 364 days ọnyanwa bụ ife na-eme ọnwa ndị Igbo na-aga njem ya na anyanwụ wee wepụta ife ndị Igbo na-akpọ mgba arọ mgba arọ ọnyanwa bụ arọ ndị Igbo ya na ife a na-aga ubi izu na ọnwa na arọ ọnya ka anyị ji wee wepụta ife ndị anyị wepụta tata n'iji wee kọwa na ife ndị a niile m na-ekwu na ọ bụrụ ọnụ ọnụ ngozi na-etu m si fụ aka m si kwuo ka anyị welụ atụmatụ akụkọ nke ndị mbụ debe maka na fa debela anyị ọtụtụ ụzọ anyị ga-eji wee lota onwe anyị mana anyị elotarozi ka m wepụta atụmatụ anyị ga-eji wee mechizi okwu nke tata ọ bụrụ na na ọ gbagwojuo anya urekwue izu ụka ọzọ mbịakwa na-akọwa ka onye ọbụla ghọta igwe àkaètù ukwu azụ̀ kaa nka ọ na n'òshìmìlì ìgbò dị ndị ụmụ ọkala obi dị ebe na-abọ̀ olu na igbo na n'ala ife niile dị n'igbo dị ịbụa ịbụa ofu ife ada akwụ ofu ife ada akwụ olulu ofu oge olulu ofu oge dịka ndị mbụ na ndị egide siri apụla anya uche na amamife nke okike olulu ofu oge ofu nwata nwanyị mana ịma na akịka na a na atụgharịkwu ya ọbụlụkwa nwoke nwoke na-arọ nwanyị nwanyị na-arọ di mana afịa abụọ nwa ero ọnwa ero ndị eze bịa ya ọnya dị ọjụ ndị na-eti ịgba bịa ya ọnya dị ọjụ ndị egwu bịa ya ọnya dị ọjụ ndị na-alụ ụlọ bịa ya ọnya dị ọjụ orogide dị orogide dị orogide dị orogide dị dị niile wee gwụ akụkọ a wee lue na mmụọ maka na igbo gwala anyị na mmụọ na mmadụ na-azụkọ afịa mana ofeka amarọ ya na anyị na fanọ mana ofeka amarọ ya na mgbe nwata rogide di a owubezie ewu o wee lue na mmụọ gịnị melụ azụ nọ na mmiri azụ nọ na mmiri fa wee sị na fa ga-abịali ya okwu dị azụ ịtọ ndị enyi wee bịali ya okwu dị afa nwata nwaanyị abụọ nwa ero ndị kọkwalịa na nwoke afịa na nwoke bụkwa onwa ero a n'ụwa ndị igbo ụwa nwoke na ụwa nwanyị mana anyị na mmalite akụkọ anọ nwoke ka ọ bụ na onwere abụ nwoke na-arụ nwanyị ụmụ nwanyị atọ a na-akpọ asa ụmụ asa atọ wee si na mmiri wee pụta wee fụfa wee si hee na ya afụgo nwanyị onye rọba nwaanyị onye rọba di sins onye rọba di kemgbe onye rọba nwaanyị kemgbe ọfụ na ara ndị a wee daa ee ọsị na ya afụgo onye ya ya anụ nne kwuo ọjụ nna ya kwuo ọjụ ndị ụmụnna kwuo ọjụ enyi ya nwoke kwuo ọjụ ndị <laughs> ah, emeka nwoke dị ịbịakwa <laughs> kwuo ọjụ o wee sobenu ewelu mgbọsị ewee ka na ya bịa mana ụzọ ndị a si bịa ịnụ ụzọ esizi anụnwa anyị adịzịa iche na-etu osi kwesị ịdị na ndị igbo maka na anụ igbo na anyị na-eje ajụ ese ị ga-ama ebe nwaanyị na-anụ nọ ọ bụrụ ịnọkata ịkpọrọ mmadụ bilu gịnị ya na-agba onwe unu na-alụ na-anụ ụmụ na-agba onwe unu na-ama ụmụaka mara ebe o si bịa maka na ndị igbo gwara ya sị na mmụọ na mmadụ na-azụ ka afịa mana ofe ka amarọ ya na mgbe ndị a lute nwoke a ekwue na ekwu na ọsị na ya ejebe goli ejebe ochedu ka ajụ ese osolofa olumgbosifa bịa nọọ wụba arụ gbuchachachachasịa tebe ufi ọnụ techachachasịa tebe ufi anya techachachasịa fabia na ara na benna ya ọ asobefe ozugbo ozugbo ya na abụ egwu abụ bụ shamala dịka isikwu igwe aka igwe akaetu ukwu azụ nka ọ na osimiri so ka osofana solufanana solufanana fanana fagba ụzọ na ana na ana na ana na ana na ana ụbọchị rugharịa mgbe achịpụta fatụgharịa fakpọ ọnya ife unu ga na-ekwe bụ shamala fakpọ ọnya onwero n'aba shamala onwero n'aba shamala anyị bi n'ogbu shamala ogbu toleto shamala onye baa ọtọ shamala ifugo ọkpọnwụ isi ajali na-azụ ka ọ bụ shamala ifugo asa na-eje ngwọ na-abụ azụ ka ọ bụ shamala ifugo ugbo n'oti nku na azụkọ ka ọ bụ shamala fetie tinkọntinkọnti anyị ga-anakwo n'ogbu azụ enwero ụnọ erosie m iro ike agwụ m n'ọnụ shamala shamala fa maka na ndị igbo si na ọnwụ ya egbu nwa nkịta adị ekwu ya ele isi nsị osolufa gabakwa fa na-aga ebe a na-adị elu elu fa na-aga na-aga na-aga na-aga na-aga izu nke ịbụ alụe ada elu ebe a elu mana ọ dịka afa a na-eluzi ọkala ọkala mmụọ ụwa ọkala ụwa mmụọ dịka m si kwu na e, ọnụ ụtụtụ na ịgafe ọnụ ụtụtụ ilute e, mgbaghachi isi mgbaghachi ilute mgbede ilute efife ilute mgbede ilute abalị fa atụghalịkwa ọzọ kpọkwa ya ọnwero na-aba shamala ọnwero na shamala anyị bi n'ogbu shamala ogbu toleto shamala ifu gasa na-eje ngwọ n'azụ ka ọ bụ shamala ifugo ọkpọnwe isi ajali na-azụkọ ọbụ shamala ifugo ogbene nku na-azụkọ ọbụ shamala tinkọntinkọnti anyị ga anakwụ n'ogbu azụ enwere ụlọ erosiemiro ikire agwụ m n'ọnụ shamala shamala onwere anarọ o wee sogide fasogide fasogide fasogide fa wee lute na nnukwu oke osimiri lute n'ọfịa mmiri lute n'ọnụ osimiri ọ ga-achị ejigo ọchịchị agba agụ fa atụgharịkwa kpọọ onye ọzọ gwacha anyị fafa gwalịa onwere kwero ife onwere fụzi bụ na asaa me pịawala m wọla azụ pịam maba na mmiri oti nkume wawala wọla azụ pịam maba na mmiri ọkpụ atụgharịa kpọkwụ ya onwero na-aba shamala onwero na-aba shamala anyị bi n'ọgbụ shamala obi toleto shamala onye baa ọ na shamala ifugo asa na-eje ngwọ na-azụkọ ọbụ shamala ifugo igbo n'oti nkụ na-azụkọ ọbụ samala ifugo ọkpọnwụ isi ajali na-azụkọ ọbụ shamala tinkon tinkon ti anyị ga-anakwa n'ogbu azụ enwere ụnọ, ero shamiro ikiri agwụ m n'ọnụ shamala shamala ọmịgbaa n'ogbu ghọọ azụ na kedu ife ọnwa ero mere ọ nala ana ka ọnwa baa n'ogbu chi ejinarị gị e. nke a bụ iro mana ife m ji iro a bụ ka ịghọta ebe ndị bụ ụmụ ọkala obi wee lue tata ilue na ọgbarụ o nwere obodo a na-akpọ ọsamala o nwere obodo a na-akpọ ọsamala ọsamala a bụ na ọ ndị a niile bụ ndị olu maka na igbo mana ọnya na olu bụ ofu olu na igbo ọnya ka anyị ji ajụ ajụjụ olu na igbo jụọ m anyị ji eti mkpu anyị ji ekwu okwu ya na anyị ma ndị anyị bụ tupu ndị mbụ ndị ọbịa ndị mbịambịa abịa na-ekewa anyị ife anyị ga na-achọ bụ etu anyị ga-esi wee wela ntụtụ wee na-adụkọtakwa onwe anyị ọnụ ọzọ wee na-adụkọta onwe anyị ọnụ ọzọ maka na ndị igbo gwara anyị sị na amawa ana amawa obi Onye kafa ji wee bịa wee kebe ife niile fa na-eke ọ ga na-agụ egwu agwa ya na moritara Mohamed, moritara akele anambra steeti moritara akere imo steeti mana ya ghọtara ife ife ndị a na-akọwa na tupu mụtara eke steeti na isi ebe anyị na-akpọ anambra kịta na-aga ebe anyị na-akpọ imo n'ofu ndị ya na abụ m nwa azụ ogbunike abụ m nwa ogbunike abụ m ada azụ ilue n'imo ebe a na-akpọ imo ị ga-afụ ndị nke m ebe a ofu anị ya na onye kpata na anyị na-eme ife ọbụla anyị na-eme dịka iwepụta ife dị ka ọgụ arọ ka anyị welie wee na-akọwa ndị ọ gbasalụ ndị bụfa nwee ndị nwee maka na ọkaira ọkaira bụlụ ọkaira bilu ọkaira sibe ekenekwa m ụmụ unu ụmụnne m ebe a ka m ga-eweta ozi nke tata n'isi njedebe ya na emesịa na aga m etinye ife ndị a n'ikuku zipụtie na m si ka m bịagodo ka m bịa kọwa anya ekene ọmanụ ndị nke m afọ m bụ ngozi chukwuka ka m jụọ ogu a sị m na ozi m ji bịa tata bụ ozi eziokwu ozi bịa ịchịkọ anyị achịkọ na ọ ga-adịla olu mma dịla igbo mma na ọ ga-adịla igbo mma dịla olu mma na ọ ga-adịlụ nwoke mma dịlụ nwaanyị mma na anyị bụ ụmụ ọkala obi na anyị bụ ụmụ ndị mbụ na anyị abịara ikwujọ mmụọ na anyị abịara ikwujọ mmadụ na anyị si ka egbebelu ka ugobelu kama na nke si ibie ebena nkwụkwasịsị anya nyafebe efebe ebere ebe nya e na anyị ga-adị ndị agbata obi anyị adị ya na ife anyị na-achọ bụ ka anyị malụ nke anyị ka anyị jide nke anyị ka anyị daa dị ka anyị daa bụ na ekoliko ka anyị daa ekoba n'ọfịa maka na mba ọbụla nwere ndị nwe mana ndị nwe aghọtalụ ndị fabụ ndị mbịambịa napụfanya ya nọọ mbịambịa na-achọ ịnapụ anyị nke anyị nọọ ife emelụ anyụ nọọ ife emelụ ịcha o ji wee gba nkọlọ ya nọ ife anyị na-ekwu kịta bụ maka etu ife si dị anyị si na ndị na-abịa abịa na fama afọ ife ifụ anyị si na ụwa fa ga-adị mma karịsịa anyị si na ụmụ igbo niile n'ebe ebe niile dị n'ụwa na fa ga-afụ echi na fa ga-apụta echi na fa ga-adị dịka echi na ichi adị agwụ agwụ na anyị ga-anata ka anyị kpakọọ nwaanyị ọnụ ya na-ekenekwa m unu kene okike kene ndị nkụzi kene ndị ndị ọkala kene uzi ziri ofekafa mana maka a na-ezi ofekafa na nwa obi kwuo kwuo kwa ụkwala ka ọ wee dagba na ama mmụọ mana mana ndị a na-akụnyelụ mkpụrụ abụ ndị anyị ma na unu ncha na-ege ntị bụ ndị dibịa na anyị ka ọ dịlụ idozi ụwa anyị nya ekenekwa m unu a sị nya adịkwala unu mma nya adịlụ nwoke mma adịlụ nwaanyị mma ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbala dị m na-arụ bụ nke unu site n'ebi ebi lue n'ebi ebi ofu ebe ka anyị si ofu ebe ka anyị na-aga ka ọ dịbakwanụ n'izu ụka ọzọ ngozi chukwuka adaobi jere ekene ọma